matu isi nke iteghete o wee baa n'ime ụgbọ gabiga n'ofe ọzọ bịa n'obodo nke aka ya ma lee ha butere ya onye akụkụ arụ ya nwụrụ anwụ tọgbọrọ n'ihe ndina mgbe Jizọs hụrụ okwukwe ha ọ onye ahụ akụ arụ ya nwụrụ anwụ nwa nwee obi ike a na-agbaghara gị mmehie gị niile ma lee ụfọdụ n'etiti ndị ode akwụkwọ kwuru n'ime onwe ha sị nwoke a na ekwuru Chineke ma Jizọs ebe ọ maara ihe niile dị ha n'obi ọ sị gịnị mere unu na-eche ajụ ihe n'obi unu n'ihi na olee nke ka mfe isi a na-agbaghara gị mmehie gị niile ma ọ bụ isi bilie chegharịkwa maka unu wee mata na nwa nke mmadụ nwere ike n'elu ụwa ịgbaghara mmehie mgbe ahụ ọ sịrị onye ahụ ụkwụ ya nwụrụ anwụ bilie jiri ihe ndina gị laa n'ụlọ gị o wee bilie laa n'ụlọ ya ma mgbe igwe mmadụ niile hụrụ ya ha tụrụ egwu onye Chineke otuto onye nyere mmadụ ike dị otu a mgbe Jizọs na-esi n'ebe ahụ na-aga ọ nwere otu nwoke a na-akpọ Matiu ka ọ nọdụrụ n'ụlọ ụtụ ọ sị ya so m o wee bilie so ya o ruo mgbe ọ nọdụrụ na nri n'ụlọ ya lee ọtụ ndị ọna ụtụ na ndị mmehie bịara zuo jizọs na ndị na-eso ụzọ ya nọdụ na nri mgbe ndị farisii hụrụ ya ha wee si ndị na-eso ụzọ ya n'ihi gịnị ka onye ozi unu na-eso ndị ọna ụtụ na ndị mmehie ndị a eri ihe ma mgbe ọ nụrụ ya ọ sị mkpa dibịa akpaghị ndị dị ike kama ọ na-akpa ndị arụ na-adịghị mma ma gaanụ mụta ihe okwu a bụ ana m achụ ebere ọ bụghị àjà n'ihi na abịaghị m ịkpọ ndị ezi omume kama ọ bụ ndị mmehie mgbe ahụ ndị na-eso ụzọ Jọn bịakutere ya sị n'ihi gịnị ka anyị onwe anyị na ndị Farisii na-ebu ọnụ ọtụtụ mgbe ma ndị na-eso ụzọ gị adịghị ebu ọnụ Jizọs wee sị ha ụmụ ndị ikom nke ụlọ a na-alụ nwunye ọhụụ ọ ga-abụ na ha pụrụ iru uju ka oge ahụ ra bụ mgbe ha na onye na-alụ nwunye ọhụụ na-anọ ma ụbọchị ga-abịa mgbe a ga-anapụ ha onye na-alụ nwunye ọhụụ mgbe ahụ ka ha ga-ebukwa ọnụ ọ dịghịkwa onye ọbụla na-ewere iberibe akwa ọgbụgba ọhụụ tụkwasị n'uwe ochie n'ihi na nke kwesịrị imechi ya na-adọkapụ ihe n'arụ uwe ahụ ndụka jọkarịrị njọ apụta ha adịghị agbanyekwa mmanya vaịn ọhụụ na karama akpụkpọ ochie eme otu a karama akpụkpọ ahụ agbawa mmanya vaịn ahụ wee wusi karama akpụkpọ ahụ alakwa n'iyi ma ha na-agbanye mmanya vaịn ọhụụ na karama akpụkpọ ọhụụ a na-edebe ha abụọ nke ọma mgbe ọ na-agwa ha okwu ndị a lee otu onye isi bịara wee kpọọ isi ala nye ya sị nwa m nwaanyị anwụrụwo ọbụna ugbu a otu ọ dụ bịa bikwasị ya aka gị na ọ ga-adị ndụ jizọs wee bilie soo ya jee ndị na-eso ụzọ ya sokwara ma lee otu nwaanyị nke nwere oruru ọbara arọ iri na abụọ bịara n'azụ ya wee metụ ọnụ ọnụ uwe ya aka n'ihi na ọ na-asị n'onwe ya ọ bụrụ na emetụ m naanị uwe ya aka a ga-azọpụta m ma Jizọs chigharịrị wee hụ ya sị nwa m nwanyị nwee obi ike okwukwe gị azọpụtawo gị e wee site n'oge awa ahụ zọpụta nwaanyị ahụ mgbe Jizọs bịara n'ụlọ onyeisi ahụ hụ ndị ọkwa ọja na igwe mmadụ ka ha na-atụ ọ sị wezụga n'onwe unu n'ihi na nwa agbọghọ nta ahụ anwụghị anwụ kama ọ na ararụ ụra ha wee chịa ya Ma mgbe a chụpụrụ igwe mmadụ ahụ ọ baa n'ime jide ya n'aka nwa agbọghọ ntị ahụ wee bilie ude a wee pụọ gazue ala ahụ dum mgbe jizọs na-esi n'ebe ahụ na-aga ndị isi abụọ wee soo ya na-eti mkpu sị. mere anyị ebere nwa Devid ma mgbe ọ batasịrị n'ụlọ ndị isi ahụ bịakutere ya jizọs wee sị ha unu kwere na apụrụ m ime ihe a ha sị ya ee onye nwe mgbe ahụ o metụrụ anya ha aka sị dịka okwukwe unu si dị ka e mere unu e wee seghe anya ha jizọs wee dọọ ha aka na ntị nke ukwuu sị lezie n'anya ka onye ọbụla ghara ịma ya ma ha pụrụ gbasaa ude ya n'ala ahụ dum mgbe ha na-apụ lee ekutere onye ogbi nke mmụọ ọjọọ ji mgbe a chụpụsịrị mmụọ ọjọọ ahụ onye ogbi ahụ wee kwuo okwu ikpokpo wee nwee igwe mmadụ niile na-arụ ha sị ọ dịghị mgbe ọbụla e ya otu a n'Izrel ma ndị Farisii na-asị n'iko onye isi ndị mmụọ ọjọọ ka ọ na-achụpụ ndị mmụọ ọjọọ jizọs wee na-ejegharị n'obodo n'obodo nta ha niile na-ezi ihe n'ụlọ nzukọ niile ha na-ekwusakwa ozi ọma nke alaeze ahụ na-agwọkwa ọrịa niile dị iche iche na nrịarịa niile dị iche iche ma mgbe ọ hụrụ igwe mmadụ niile o nwere ọmịiko n'arụ ha n'ihi na a na-esogbu ha na-achụsakwa ha dịka atụrụ na-enweghị onye na-azụ ha mgbe ahụ ọsị ndị na-eso ụzọ ya owuwe ihe ubi riri nne n'ezie ma ndị ọlụ dị ole na ole ya mere na-arịọ na onye nwe owuwe ihe ubi ahụ ka o zipụ ndị ọlụ baa n'owuwe ihe ubi ya